You know where you are? This is Nollywood Pictures TV. Ya nwanyị, debere ndị nwaanyị ihe. Kedu ife ị chọrọ ka emeelụ gị? erigo m n'ebe n'ụlọ akwụkwọ ebe m na-akụzi ka nke nwa kpọrọ akpụkara ihe nwana kpọrọ onwe onye isi anyị chụrụ m n'ọrụ ka ọ na wee chụọ m maka na ọ tụkọtago m chụkata m chụkata m m ọ chụọ m n'ọrụ ọ chụrụ m mmegbu dị ijiji ama m nke ahụ mana nwoke a sị na m na-achụ okwu na m na-achụgharị ndị mmadụ onye m na-achụ nwokwe m mere ihe ọbụla aka m dịkwa ọcha kedu ife ịchọ ka e gị na ihe nchọ ka imere m ihe nchọ ka imere m bụ ka nwoke ahụ kpọrọ onwe onye isi anyị hmm. ọhụ m ọ na-akpụ isi na ka ọ kpọghachite m ọhụ m ọ daa na m na-azụ okwu hmm. ndị nkụzi niile ihe ọbụla nkwu ka ha ga na-eme hmm. etu ọbụla nsị chọọ ka onye ga na-esi eme ka ọ bụzie m ọ bụzi onye isi n'ebe a sef ka ọ ga-abụ ụmụ akwụkwọ ihe ọna m kwuru egwu ọna m kwuru anaghị agba nke ọna nketa ọna m si wee kwuo egwu agbawa ha ee onye nchọ ka imere m biko nya ihe ị chọrọ ka emerụ gị eze ekwu ekwe nya ka m chọrọ ejere mba akata oko akata oko tinye aka n'iko koko o tinye aka n'iko ọsị m esi n'ụzọ were n'ụzọ were bụ ụzọ ma osi ya na m ga-esi ụzọ were ka fụ nwaanyị m ọ bụla opoto pala eke n'aka akata oko ngwere n'ọchị ego ụzọ akata oko ngwere n'ọchị ego ụzọ ebe isi meso n'ụzọ were n'ụzọ were bụrụ ụzọ mụọ si na m ga-eso ụzọ were ka m mmụọ mụọ bụrụ opoto palek n'aka hmm. otuto eto nwaanyị ike duru n'ike hmm. chere onwe enye gị were a ụtụtụ echi ekwena ka oke ọkpa pakpo ebe ị na-alahụ ụra ekwekwana ka izute mmadụ n'ụzọ ịbịa n'ọnụ ụzọ ụlọ akwụkwọ ụnụ, tụsị ya kpọm kpọm kpọm kpọm onye ọbụla reri enu ma nwata akwụkwọ ma okenye ma onye ahụ isi na onye isi ụnụ ha ka nwande ga-anọ n'okpuru gị ife ọbụla i kwuru ka ha ga na-eme onye nchọ onye nchọ mana nna nwe ofu ihe ọzọ na-agbagwoju m anya etu a chụgokwara m achụrụ ụlọ akwụkwọ ka ezi etu ha ga-esi wee m ga-esi kwuo nke ha na-anụ ma nọzibe m kwuo nke ha na-anụ hapụziela nkịta na ndị mmụọ ọkpụkpụ ọ ga-adịrị gị mma biko ị ga-ahụ ihe m ga-eme ọnwụ na mmecha ya anachite azụ m ga-agbanwe gị pum pum pum guda ba agbakala m isi ọgbakala m isi akọhọl agbakala m isi ọgbakala m isi akọhọl etibe enu ma egwu ọgbakala m isi ya ga akwụkwọ onye ụjọ akwụkwọ ka e iti mpataka eh? bịa chelụkwanụ chelụnụ mana ezuo ka ara eri eme gịnị atụtụ ngịga onwe ife nna si na mmekwu na mmemme ka ụnụ malụ nwoke ma na afụbe nwoke ma ọ lele na-esi isi nye ozu nwụrụ anwụ na-aga ije ọ mụ na-agwa ya anya na-agwa ya n'ụbọchị taa maka ife gịnị na skuulu mụ na ya na-akụzi buru n'isi ka ọ na-enwere ike ime ya ọnụ o ji agbụgbọsi okwu na ịbịa be anyị nkwụ ebe alụ nwata nwaanyị mba nwata nwaanyị na-agba otukwuru ana o wee na-anyụ nwa mmiri o nwere ọgwangwe ya maka na ivi gịnị na uri mperi ebe ọ na-eri mperi bụ ebe ụmụ nwaanyị nọ ifere abịa na raịda aba nke bụ ledisi akpụ ochie wara n'ọfụ na arịa okwuru ọfụsịrịma mgbe anyị ma na ogbe okwu ekwu oife mee na miskoi nwata nwaanyị onye ọlụ nọkọta were ife na-akụ ya n'isi akpụkpọ ụkwụ oyi ọkpa wee na-ajụ na ọgịnị nya bụ skuul ọka dị egwu na ọ bụ na ọ bụrụ mkpịsị asụ onye gụta ọfụma dedide dedide ụmụ akwụkwọ na-enye nsogbu na-ekwu anamede federal ministry of education wee mee ebele wee wepụ nwaanyị ya bụ skuul aka dị egwu taa olugwo na gị nke kparịkwụzi m mba mba mba na gị nke ịkparị maka na anyị na ebe a chikapụ eze chikapụ ọkpa na-aṅụ mmanya na na-ajajagharị wee nwee the god the effrontery the liver the alacrity the impetus wee na-akparị <laughs> m gị mụkwụna ụmụ ọbụ mezaya gị mere gị ife bụta ata gaba na menye oge ọrụ agwa kachọ na gị ọnụ onye tụghị n'ọnụ bụ madam silina osisi ya na-abịa unu na-ekwu wepụnụ madam na ọmụ ndị ozugonu kedu ihe unu na-apara mgbe ihe anyị bịara ebe a bụ ịṅụ mmanya ọ bụ na ike ịṅụ mmanya agwụgo anyị ahapụ na-aba a na-aba mba ọ bụrụ na ṅụjugo mmanya ka anyị ṅụọ mmanya grade m anyị ncha nọ ọ mara mmemme de wɛba o. akɔyɛ n'afi tepua n'afi tepua. n'ani tepua o de o de tui pɔnkɔ la. lady c lady c lady c jɔnni agidu jɔnni wo dama agidu ko ne kutu mɛ. ne ko ogun ne kun aw bɛ na mɛtɛ mɛtɛ ne tɛ bɛ kɛ ne ne nke nke o kɛ ci o kɛ ci n bari n y'a kulo kan kolo sɛtiya ka ɲi ka n sɛtiya ka ɲi. ọ ala gị isi ọ ala gị isi akọhọl ala gị isi ọkwa mụnwa bụ afụba odogwu odogwu nwoke <laughs> ọkwa mụnwa mere mmemme a na-eme nkwọ ndobere ebe a bụ ka ṅụba mmanya

point and kill ngwongwo dry meat mmanya niile igwe bute ebe a mmecha ka nsiri ụkwụ ọnwa ngwọ wee gbara ya kwụọ ume ya zuru ya isi ka isi n'ụkwụ ọnwa onye naarị ka ị na-ezuzi iwere igote mmanya iwerezi ụgwọ nwa ọya anyị nwoke wee wee kwụọ ụgwọ mmanya ọ dị ka ị na-ezu biko hapụ mmanya biko ntụna ọkọla akọzi na oji nka nke ike ya adọgbu nche a na eji adọgbu nche saa ọzọ nna ibu ya ana m akọba iri Uh-huh. onye nyere ọrụ ọ na onye na-enye ya ọrụ bụ ndị oke gbanya n'aka ife ụzọ uh-huh. <laughs> ọ tiwa anaghị isi ngalaba na anaghị isi uh-huh. ọgwụ ọzọ na skuul ụmụ mmechie gị ọnụ ịsọ lekwenị m anya biko ngwa okwu ihe mmadụ na ọ dị ka ị ha egwu ya enweghị ka esi kụziere gị ka mmadụ si akwanyere onye tọrọ ya ugwu ịnụrụ ife akwụkwọ na-ada ifukọrọ ihe oyi wee bịa akwụkwọ legodi ka ọ dị ka kwe ihe a ya ya akwụ ị na-etokwa ahụ ọ na ya eto ọ na-amazi ka esi ekene ekene ụchere ọ na na staf rum ka m na-aga nchekwana nkụzi ka ị na-akụzi ọlụ ofesi ọ dị nkụzi ka ọnụ gị na-ana n'ike n'ike na-ana n'ike ife na-esekwara gị na ntị abatara ka m bịa kụziere ha akwụkwọ nke anụ na ebe a sị na akpụkpọ m na-ada kọi kọi ka mada nkọi kọi ihe o kwuru mbụ nke a ntị nnukwu a biko ntị anya imi ntị eche m na m egwucha na mmiri a m gwere eri mgbe oge echekwa na m egwucha na ya si na ntị uju dị ụlọ mma ọkụfụnukwu na asembli graund ka nri ka o si werukwa kịta ịfụkwa ya ọrụ na abụkwa onye dịkwa ka nke mara nkọị nkọị nte ịfụrụ gị nke nwe abụ ajọ akwa dị n'etiti ezigbo akwa mma agwa nna gị ya mma agwa nna gị na-eme n'ụlọ akwụkwọ maka na m ụmụaka ndị ọzọ ọ ndị nwa nke ndị ọzọ Bukulukulu, bukulukulu. Ọ dị na-agwa dị m mgbe m ji anụ mmanya. o ụkwara nkịta ọ dịghị nwoke m a na-eme n'ụlọ ọbụla mụ na gị chọrọ ịkpa nkata ịma na anyị na mma wepụrụ m bịa nwoke m <laughs> na ama m na ịbụ nna gị ụzọ mmụta dị ọkpara <laughs> nke bụ na nna m ụzọ dị ọkpara abụmada <laughs> ekwepụla ọgịga gụrụ wetu obi wetu obi mana um, ife m na-agwa gị eh? ezigbote eziokwu ka ọ dị na nwa m were ọsọ kata kata kata wee nata n'ụlọ ka a na-ekwu ọsọ m nna m na-ekwu ihe na-eme na nwaanyị a na-akpọ madam koi koi batara n'ụlọ akwụkwọ ozugbo nje a nụrụ koi koi koi <coughs> prịnsịpalụ ọsọ onye nkụzi <laughs> were otu ozugbo ọ bụrụ akụkọ ya wa na-akọ onye ọ bụrụ akụkọ egwuregwu mhm. ọ bụrụ ya gbakwa egwu ijere ya egwu ijere ya egwu ijere <laughs> nya afụrụ m n'anya nụ na ntị ma o mekwuo m nke nke bụ na ime ebe ọ na-agba ọ na-akpa n'ụdị a kọị kọị kọị kọị ọ na-akpa na bọọlụ na chọkụ bọọlụ kpọmkpọm ọ na-akpa na iji akwụkwọ mụpụsị ma ndị nkụzi ma ụmụ akwụkwọ isi ayafụ ya bụ oke n'ọfịa ngwere n'ụzọ ọsọ bụ ọsọ ịma na ọsọ a na-asị na nwaanyị na-agba n'ụlọtazi ebe aka ala ya na-agbado <laughs> ebe na n'ụba ịfụrụrụ ịgwa ka ịfụrụrụ ịgwa ka ọ na-agba ebe a na-agbụ na a si na m agbaba n'okpuru akwa mgbe ka m nweta onwe m nwachi ya gbụkwụ m na-abụ n'aka were wochi enye beljos ọsọ na-agba n'enugwu na nwaanyị nwụrụ anwụ ka unu si na ọ na-abịa kọị kọị e nwere akụkọ na-aba na-akọ nnọọ na-agbaka m isi ihe ada atọ m amụ agbụsịkwa n'ike maka na ikpo kọị kọị ọzọ kịta ochie na e ya emechie gị ọnụ ya isi ekwetakwa m na ndị ihe mere kwere n'ọzi okwu Ada, e mo na mado bata. Cheta, cheta, cheta, cheta. Cheta ni ke mu ka cheta ra ke mu. Mo na ku na de na ko ana. O ko na bata mo. Afa bo. O to sai na ba. O na ko sai na. O wo ni tari ne ne to ne je. O na na koi. Aga me ka ya me ko zo. Ka o probably na kam po ko sa. No, aga we na no. Kini ikwa ko na koi. Hapo ye. Ba. Join them up. bụ na anụkwọrọ ụda niile a na-ada n'abalị ụnyaahụ ife ụkwụ ha n'ime ose amadị m ịnakọ maka na ụda niile a na-aga nna anụ chachachacha ya mana ama m ihe ọ na-ada ka kịta ndị ọbịa ọ na-ada kọi kọi kọi amadị m ihe ọ na-akọ ihe nke a na-agwụkwa m ike o uche na-atụzikwe m o ọkwa unu fọ ka ngwa unu mfụrụ ebe unu fọ m nwụkwa ife ya eme ka nlahụ na hostelụ a na-abanye mụọ ga-apaki ife m nagodube nna m meji maka na m bịara ịgụ akwụkwọ nwụọ mechie ọnụ gị ifu ọnụ ya bịa ka ife na-atụ gị ụjọ ka ife na-atụ gị ụjọ ka nke ife na-atụ m ụjọ ịnụ ife na ịnụ ife na-afịa m onweghị ụna ọgwụ mụ na ebidebi enebe ihe ọbụla m na-atụkpụrụ ọnụ ka gotu nchọ ka kọma nọ n'ihu onweghị ụna enweghị ife na ama atụkwa n'ụjọ ọ na-asị ọkụ ọkụ ọkụ ọkụ ọkụ on doesn't understand all of us. Gini nini kujua? Tazama ni yako hapo. Odi tati. Ni kusiku ni yangu mwana gaswa kwa kwa. Eh? Wa mfanye suria. Ni fangu. Wa mfanye suria. Ah, kujua. Kafi dibeleji. Omaro. Eh? Omaro. Wa mfanye yewe bya kwa chini. Ni fanye ku. Yes sir. Bia bia bia bia. Obo tap tap tap. Bia bia Oh, oh. ugboro ole ka mma gwa gị na-abịa akwụkwọ gudres kene ka nwa akwụkwọ n'ọbụrụ anyị na-abịa akwa ifly yara m out na opechara m ife niile na-egota akwụkwọ iyi okwu ụgbọ gị ya eme eh, ndị ọzọ ọgwụ ndị ma gbarị ite a bụ gọọmenti nchọka ofu enyi m nụ gwa m ihe ọ mụta abụ gọọmenti yo gọọmenti bụ gịnị ha ndị ha nụwa bịara ebe a na-agwa anyị na eh, eh, mrs koikoi enu mrs koikoi anyị eziokwu ka m na-agwa gị ihe a bụ akụkọ ịkọja afọ m ihe a dịka eziokwu okeke thomas okeke gịkwene ntị ị na-arụkakọ n'ụka ịma na ibe ezigbote enyi m ị na-arụkọ ụka nwa bụ afụba odogwu onwe ya eji m anya mmụọ wee fụ ihe a na-ekwu ihe a na-ekwu maka madam koikoi Okeke ọ bụkwa n'eziokwu gbakwa jụ ka na ngị nwaba afọ ụba bụ odogwu oje na mmụọ mana ka m jụọ gị ijinugo anya gị a iji afụ m wee fụ madam koi koi ka ọ maka prịnsị na ngwọ bịara ebe a wee sị na ọ na-agba n'ọnụ na akwa na-anụ koi koi koi koi ihe a kedu kunu si akpọ ya n'oyibo amụghị m akụkọ ịkọja ka ọ bụ nwere isi okeke okeke onye afụbeghị na-asị ka omegịnị ka ọfụ onye amụrụ ife bụ agha na-akpa ram gwabịa <laughs> eh? o oh, isi na nkwugheri ka mụnwa bụ prịnsịpal na-ekwugheri eh? dịka na bantị ka na baji mana ntị aha nụ ife okeke eh? ife nna achọkwa ịgwa gị ebu na ị na-asị na-eme nkwugheri nekwa ya ka ngwa gị nekwa ọ bụrụ egwuregwu mm, mm. m na-agwa m a a nkwụ na m sọsọ ife ịdị mma ịta na laghari mmanya na-adagharị ngwọ na-adagharị mmanya niile nke ọwụna ịfụrụ nwekwu brandị ị na-esugharị nwaanyị nke iji na-eso onye ọrịa n'ike n'ike na-esugharị fa ka onye bụ e o nwere ihe bụ ikwu ebe a edujere m gị ndị nna nna gị ha nwụrụ anwụ ah. eduna m gị na nini ozugbo ozugbo eh, eh. ọ bụrụkwa maka anyị na-aṅụ eh, ọ ya mara ka o si aga n'okwu ikolobịa na bụ sọ n'ọnụ maka na ngwere makpuru amakpuru amụrụ nke afọ na-alụ anyị ncha dọha na aba akwụlọta amarụ onye ka ibie n'ogologo na ebe nna elo nsi ime ebe a dike na dike bụ na maka na etukwuru etukwuru mmadụ ncha ara akwụla ọtọ ka amalike na onye ka mm. ife na-eme onye bịa nye kwuo uche ya bụ uche nkịta bụ ifugo kịta mm. gị nwa ya bụ John Cena gị nwa ya bụ Big Show gị nwa abụla ụmụaka mba ụmaga ụmaga ga na-akụ aja ah, ụmaga mụwa abụzi refri mụwa abụ refri karịa ma na nkwa na-ekwu bụ na refri nke mama mbụ nke pasha ọ bụrụ nke ekwe m ekwe ntu o siri ka mmezi wee gbuo ọ bụrụ ọkwa na anụrụ ọgụ anụrụ ọgụ ebe obe mana ebe ihe niile nọ n'ime ya kịta bụ agwa efu ma John Cena ntito Big Show ntito enwe m refri mechie ihe je tụọ gwụ aja ọ bụrụkwa ata jọsina atago na enyo akpọrọgo oke ka akpọrọgo oke na oke nwoke m ife nnachi gwa gị na etu i manya ha meme mmaja at all at all. Eh? I want to chicken go That is, thou shalt not tempt the Lord your God. And when he wepụ ebe a. ihe ọbụla mụ na gị na-ekwu ebe a bido kịta gaba wepụ oyibo na mgbe ka ọ ya saiz oyibo akwụkwọ je nye efe no prịnsịpal akwụkwọ da ife oyibo da anya me ọgaedo anachakwughalụ so ife dị ka nwanne na-ekwu bụ na ịla nsị ịgbagha ya gbagha ka ha je n'ọmụ afịa ije ebe ahụ inyo ka ha tie ya ịchaka ije nyoo Ang ganda kaya. Prince Benoz kaya. Nda ah nda nda. Gigi palomano. Ima melo na. Ano yan no? Eh? é mabaya. Jema nazo abrazo. Atol atol. Awo ni je nda ma he chaka. Mm. Eh? Igwe anyị mmanya otu izu ụka. Ọwụ na ije ọ bụrụ na que mere gị. na nwere ihe ọzọ ọ na-akọ nụ n'ụdị. Ka anyị pụrụ n'ozigbo nụ. okeke mụ na abụkwa na ezigbo enyi ọ mụ afọ patakwa ntị afụba na onwe ya odogwu maka ngwekwa gị tupu na ihe eme anyị ga-ejekwa mana tupu o mee nke ọ na-eme emewanye ma ya ka ọ chọrọ ihe mere ọsọ jee gwa ndị be zigara ha ozi maka na mmadụ afọ eche m iji okwu kaịpụ kaịpụ mm. okeke ngụtọpụ mmanya na ọ bụrụ na onye abụsụ hapụ mmanya kanja nyɔɔyɛ ka big boy. Come on, come on. bịa nwoke m kpụrụ ka njekwa na na chiche onye bụ iyo na be ka m si wee na-apụta ọ ị nọghị ya nke ijekwa be ma ọ dịkwa na mma di gị ka m fụrụ ka ọ na-aga n'ime ahịa sị ka o kụwa si na maazị afụba ya na ọ bụ na n'ime ahịa jee si ntu agba ngada ọ ga-afụ ndị mmụọ ndị mmụọ mba ndị mmụọ ewo nwoke a na-enwụrọkwa na ife ọ dị mmụọ ya na-achụkwa na ịlapụta m kedu ụzọ o si o si ebe ni kịta ọ bụrụ ije kịta ị ga ya n'ụzọ ka o si ebe a ka kịta ebe unu chọ Yo! na ụlọ mmadụ okwu ọ na-akpọchi ntị. Onye lụọ ọgọ ọfụ mmọnwụ na onye lụọ ụka ọfụ n'anya ekwela ekwe wee kwe ebe ọ ga-ekwe ịba n'ime ahụ ị gafe ya nwaanyị jiri nwayọọ nwanyị jiri nwayọọ ka ị gwa izu ka nwoke

what's <laughs> Ọ dị m mma. E afọ m Angel. Na m bụ Obinna. ezigbo afọ ka ọ bụkwa. Ekwu na-aga? Ana m aga ndịda ka mfụ mmadụ. ọ dịkwa ka dị onwe m na m ka m bịa fụ ndị be anyị nọ saịda. nọ Lagos am exporter ọ dị ka iji nnukwu ego. N'Ochukwu na. N'Ochukwu. Well, achọrọ m ka m gbada ndịda ka mmemme ụbọchị anya. mgbe ọ maka ị maghị ndele ka mụ na gị soro gbada nana ngwa nsogbu adụrụ ngwa na mba azịa mụtara na-ewetu ukwu na kredit ya nsọ nwanne paakị ahụ efu nkwụ a mụ na gị ya nwe ya abụ na nkwụ na-agbakuru na abụ isi onye ala ya na-akụ ya ilu eme onye nna nwe ebe a kalama nkịta ka ịma ọkwa akọ bịa enyi ka m gwazikwu na ahụjugo m ka ngo onye nọ ya na-akụ ya anyị dị ọtọ ma na-akpọsa mmadụ ma amụwaga ya na ị nakwa n'iyi ka ife zute n'ori ọmụ abakaji akụkọ nwarụla n'ezi ịnwụ yeri enwụ yeri ma nwụkwa gị ọzọ akaji akụ weta ife ka iribe mechie ọdụ aka na be mewe oge ofu aka nwụọ nọsensị ebe nụwa mmanwa gị agba Egwuo mmadụ ebe a! Egwuo mmadụ! Come on, leave you. You want to be Ìbọn ìbọn ara. Ìbọn ìbọn ara. Hey! Sáàmù! Kẹ́mọ̀! Kẹ́mi jẹ́ sáà. Ó yá kó wá àná. Pípọ̀ làwọn fún wọn. Wannan, ó ń bá. Wọ́n yẹ karama. Karama yìí o. onye karama hiro echiri gị ompa echiri pụta nke bụ ọzọ ompa ya. ompa choi <laughs> nwata nwanyị biko nne gwakọ nne m ahụ abalị biko afa m bụ Ujunwa Ujunwa na n'ebuko si wee kpụ ịba nwa. na-echekwa ka gwago eziokwu ozu nke chineke mawara akwa ntị ya ihe mma na mma ọ bụrụ pisis ịmala ozigbo mma chọka ngwa gị eziokwu niile asị m ji ọnụ na ụka sipụla si chineke bi n'igwe n'elu gị bụ onye nọ n'elu ọgọdị a na-akpọ na asịkpọ m n'iyi oversize na emego m njọ chineke kedu ka o si bụ na nwarọ m uju nwa sinsi ya iji bili n'obodo a chineke wee mesịa amala ma ezitezie nne ya tata anyị na gị wee na-apịali onye kalama hiro na-ekpoli ndụ nna butere anyị bụ onye ala ana m anapụ gị nke iji eme gịnị kedu ife ị na-emekarịsị mmechi wee napụ gị ịtọ butuonu m ebe anụ nwoke m nọdụ ana ihe ebutu nsị gị nọdụ ana o mba eyiri ngo onye na-agba last nke nji agba sekọnd ọdọ fífọ na agbala azụ maọbụ sekọnd ọgwa mụnwa ọgwa mụnwa bụ odogwu n'ibe mụnwa na-ekwu bụ ka anyị kwụọlepa ndụ na-akụkọ ọdụ onye kalama hero <laughs> No, omba mmanya ụmụaza na ya na ujuju Oh. <laughs> ezinụlọ nna ahụ mgbe ụfọdụ nnekata gị nnekata kata dị ma ebe m ma ebido mara ma m ebido n'ụkwụ ebido n'afọ na eze na ọmalịcha ụdara na abụọ chineke tụkwasị na-asị ka m bịa nke na ntutu gị ntutu gị maka na afụ nube m ya n'ụwa ka ozi isi gị n'ezinụlọ nsị na mụnwa bụ oji akụ nwaanyị mesi gị ife mmemme gị na ama ife bụ nwa ya m na-ebidokwa n'ọnụ gị nke ndị oyibo kpọrọ gị mma ka m bido ebe ya mm. ọcha <laughs> ka ndị ife na ebe e ka unu e na-eti ka anyị jee kọchalụ brewel n'ọdọ ebe a nwanne ifuru ebe ịfụ m anọ m ka anọrọ m ya akọ akọ akọgo m na-arụ eze gbajiri onye afọ gị maka na ọkọ gị na-arụ ndo ebe m si na-akọ ka anyị ka anyị nwoke m ka anyị ka kpọọ ọnụ na-asa gị ka anyị jee na-asa m nọ na-eche n'ụra ka anyị ezinọnya asa gị nwaanyị uju nwa Chineke bụ ọgụ na uju ha ekwentị onye awogo onye kala ọ dị ka briwil agbakago onye isi onye ị na-ene nna ka anyị chọrọ so ndị nne na nna ụmụ m ndị ụmụnne ụmụ akwụkwọ m anụgo m ajụjụ unu jụrụ nsakwa n'oke m nwere ike dịka mmadụ maka na anyị nweghị ndị nkụzi hmm, ọkachasị masta ngwọ nọ m n'aka nri ebe a anyị na-agba mbọ nshọt anyị agbago mbọ dịka ume anyị dị maka na anyanwụ mmiri ejigo anyị nwa ọgwọ ọgwọ o jugo anyị ọnụ anyị amaghịzi ife anyị nwere ike ikwu ekwu maka na nyanwụ ife abụla obere ife ka anyị na-afụ n'ụlọ akwụkwọ a oke oke ngwa nego n'anya ndepụta n'anya bụ oke a ka ndị nne na nna ụmụ akwụkwọ ụmụnne ụmụ akwụkwọ m na-agụ ebe a oke akabara fọ agbafusicha anya ka mkpụrụ aka onye siziri ya bịa akwụkwọ ọ sị gị na ọ bịa akwụkwọ ọnụ ha ọnụ ya da agwa ya okwu ọfụ onye ya da agba karat ma ọfụ akpụkọ ka na-akụpụsị ya isi site ya bịa akwụkwọ ọjụ na ọma bịa na-ewefegwula eh? anyị ike anyị were agba mbọ na-agba mbọ ka ume anyị ha nyewe ife na-emenụ erugo ndị mgbago ntị nye ndị kọmishọna for edukeshọn ndị minista of edukeshọn orugo fantị fakwela anyị kwa na mgbe na-adịrị anya nya mgbe na-adịrị anya na afa ga-eneba ya anya wee mara ife a ga-eme ya eh? nya ọkụlụso anyị wee nagide nyekwana anyị aka ka anyị wee nya maka ife dawe na mmiri ọ baka eji achọ ya bịa bịa ho eléyìí ayẹ mọ. mmadụ ị ga-egbu na mmadụ onye iburu ga oyi ya ka anyị ga na mmadụ onye iburu ga ya udola ọṅụ ka ya kwee kwee n'udo oyi ya ka anyị ji eje ntịgbu ntịgbu nzọgbu nzọgbu osere ndị na-onye ohi ya ụda na ọṅụ ka anyị ji eje ofe anyị nọ na-abịa na ụgbọ ụbọ na anụ eke ori afọ nkwọ ụbọchị kpatakarịa anya rikarịa ụnụ abụgo ndị bịara be anyị o ihe ha ji bịa nekwa akpati ozu onye mee nke ọma ọdịrị ma onye mee nke ọjọọ ọdịrị njọ etie ọ kpọrọ m ajọ ọrịa ajọ ọrịa kpụ ihu o tukwuru enwe m ntukwuru m ebie mm-hmm. ụkpaka gbagburu enyi o buru dịka ite ju ya ajụ n'isi enyi nwoke ele ihe a emere gị eze mmụọ hmm? ịma na-asị na awọ anaghị agba ọsọ ehihie n'efu otu a ka ọ dị kpọmkwem etu a ka esi sikwa ọzọ na n'okwu n'ife emele ede ede wee ebe nwee eze mmụọ etu ihe fụrụ m ebe a abụ m prịnsịpal na skuul afụrụ nye ebe afụrụ nye ebe a ebe onye isi kama na o nwere onye nkụzi m nwelu a na-akpọ Miss Collins mana ife ọha obodo niile ma ụmụ akwụkwọ m ji wee Miss Koinkoin koi koi n'ihi ụdịka akpụkwọ ọ na-ada agba were abịa akwụkwọ na-enye sọ mkpọtụ gaa ọ na-aga ọ na-ada koi koi koi koi koi o were na-edistrakt ụmụ akwụkwọ na ndị nkụzi eh? mana nye nwe onye nkụzi gbara ajọ mhm. ọnwụ kwuona afọrọ akwa ojii n'ihu onwe efe gbasatala anyị na na na na n'onwe maka ọgbara ajọ ọ ha dakwata anya na ndị nne na nna nwa ụmụ akwụkwọ m ọha dịkọta anya na ụmụ akwụkwọ ọha dịkọtakwa onye na ndị nkụzi na-akụzi nyanwụ na-akụzi na anyanwụ na akwụkwọ so etu o si were akpa aja ike ka o si wee nwụ n'ike onye agba akwa ojii ahụ o kpuru mfụrụ ebe a nke ka ewekasị m arụ bụ na etu o si wee akpa ike mgbe ọ dị ndụ ka o sikwa akpa ike ugbu ọ nwụọlụna ife ife ọ na-eme n'ụlọ akwụkwọ m eze mmụọ ife ife ọ na-eme ife ọ na-achụsasị ma ndị nkụzi ma ụmụ akwụkwọ bụ ife ndị oyibo na-akpọ helta sikalụta biko esi mmụọ anya ka m gbatalụ ngwọ onye nkụzi m n'ebe m o wesị na-ebu ejecha ọgwụ na ude gị na-ede na mba niile nwesị ka m bịa n'ụlọ ka e anyị solushon na ya ife na-eme ngwọ otu a ka ọ dị eze mmụọ o kwutesighị ife niile maka ife gịnị na nwaanyị a bụ ofu onye n'ime otu anyị ụka anyị akụzi nkụzi n'ụlọ akwụkwọ ya ka o si kọwa o webụla bụla anọkọta anọ ekwu ekwu aka ka nwaanyị gbabiri nwụrụ abụla moto asidenti anyị jekwa akwụ ya mee ife niile ndị otu anyị kwesịrị ime rie dịka onye otu mana ife adịrọ echi o ji wee nwụọ kere oge nsogbu wee dapa na skuulu a na-agwa ya kebụ na ụmụazị ara nabalarụ akwụkwọ fa ara agụ ọbụnala anyị bụ ndị nkụzi efe adịrọ na ebe obi ntu atụka gbuka ọ na-aratụ kebụ na anụkata e, e, ife aka na-ama ya ụla ma ịfụrụ mmadụ hmm. ife adịrọ Olubibalụsị wee kpọọ onye isi Chukwu ma ebele kwetara m okwu nwezi anaghị abịa ama m ile ile ị na-eme ị bịara ebe a ịbịa ihe ọbụla anyị kechiri ebe a ekechikwu ya ada atọ ya atọghị ife anyị tọpụrụ ebe a ee atọpụ ya ada ekechikwu ya ekechi heu ụfọ mgbadike ịnụ n'ihe ha kwuru aya eme agha lie eme agha onye isi nwaanyị ahụ lụrụ di na mmiri nwaanyị ahụ bụ akataka eze nwaanyị lụọ eze nwoke ya na di ya ebi na mmiri ọ mụrụ ụmụ ịnọ ka ukwe m ji eme ọgwụ ndị o ji egbu ụmụ akwụkwọ niile ka kịtịkpa ụmụ ịnọ ka ọ nwụrụ na mmiri ọ bịa n'enu ọ nụbeghị di na-akpagharị ọ bụrụ ọnwụ ka ọ nwụrụ ọ uru di ya nke mmiri ha nọ ebe a kịta na-epotori mbọsọ ya agbagotekwa ịkpa ike ọ pụtakwa bịa kpa ike ọ kpakwa ike o chighakwa na mmiri mgbe unu na-adị eme nzukọ unu mechaa nzukọ unu awa ọchị ka ata ọ dị were ọchị unu ata izi mgbe ị na-afụ ụzọ etu a ihe m na-akọrọ gị bụ mgbadike hmm. a na o nwere onye nkuzi n'ime ụnụ kpọdebere ya sị ka ya mee enyi enyi ọ bụ na ụnụ tọpụrụ ya ọgọdọ ụnụ ya afụ na ebe anyị adagwo. ngwọ ịnotisiri nke hmm, ọlekwa ụmụngarị ma ife nji ala onye nsogbu eme ọnụ nwa na-aṅụ enyi ya ahụ Mm-hmm. ọkwa a ga-ekeni ya lee ihe a ga-ekeni ya ekeni mm, ka ha na-agwa m eke ya a ga-ekechi nwaanyị eme ihe unu eme unu ya alaba wetere ọjị wetere ọjị na-abụ gbara ịnọ ịnọ ịnọ akwa ọkụkọ akwa ndụ akwa wetara nye ebe a mm. anyị ekechie nwaanyị hie nye gburugburu anyị kechie ya anyị edo aja ngwuru dochie aja ngwuru na mmiri o si apụta ama mmiri ọ na-ana eze mmụọ venchi ihe ga-egbu ihe egbu e ka ọ ghọọ mgbidi jeriko gbuo e ka ọ ghọọ mgbidi jeriko ka ọ ghara ịkrọs bandịrị ụdị aja anyị ga-egbu ebe ahụ bụ aja a na-egbu na fensị ndị nga ọ ka mma eh, mana eze mmụọ ọchị isi isi weta na ọ ga-agba ịnọ ọ gwụrụ ka oyigbo eji ọjị gworo ada na akara ntị ọkwa ọjị igbo ka eji ada n'aka ntị e ọjị igbo ka eji ayọta mmadụ ayọ ọjị igbo ka eji echi echi mmadụ nchi e ezi mana eze mmụọ ọkwa eji m n'aka na alụsị ọlụ a anyị aga echi yata for second missionary jọni hmm. maka ọ ga-abụ ife ejọ ka aja ụjọwụrụ onwe na njọ tikarịa nkakwụ n'isi na emesịa chi yata maka second missionary journey onye isi ihe anyị kechiri ebe anyị ekechigu ya efuru ihe a na-ekwu okwu ebe a ị ihe ọ na-ekwu ọmụ ka ọ na-agwa ụnụ nwa bụ ndị gụrụ akwụkwọ na-akpọ ya infọmeshọn ọkwa ihe na-akpọ ya infọmeshọn na-agwa ihe a bụ ihe a ga-eme ọjị igbo ụnụ ọ ihe ha kwuru hmm. maka ọ bụ na ha mee ha emezighị anyị ka ọ dị nwaazụ ụnụ ọ sị gị ụnụ nawa ah. ọ gbakọta ha n'azụ ya bụ ụnụ nawa ee eh, ụbọ ọgụrụ ya mịara mịara nwunye di m ka aghara ịkpagbu nke m na mkparamaka asọkwa soja ihe nwa gịnị dị ewu ọgwụ ebe onye na-arụ ka o si eri onye ọrụ oyibo si n'ọrụ oyibo eri onye gụrụ akwụkwọ si n'akwụkwọ gụrụ eri onye na-azụ abịa si n'azụ ya na-azụ eri ndị ụkọchukwu si n'ebe ha na-arụ eri ihe mụnwa bụ onye omenala ezikwa na omenala eri okome nwa afụrụ anya bịa nwa nke afụrụ anya bịa ha ya kpọkọ unu ga-eke kpọkọ unu n'orie kpọkọ unu na afọsụ unu gbadata n'oge ọgụ ruo ruo mgbe dike ji amụ ya ọkwa sị na ihe onye bụ uju ahịhịa bụ afọ ya mm, nakwa akpati ozu ọkụkọ tụhie olu enyihe ya agwọ sere isi a na-eburu anya mma ihe onye metere ya were isi eburu ọchụ nwa ọkụkọ nwa ada nwa ọkụkọ nwa ngwe ngwe ọsọ asọkwa soja ọ bụrụ ma ọ bụrụ ma a ma-eme ntama upe ọ bụrụkwa ya onwekwa ihe ọ ya eme weta eze mmụọ ka egbuo weta eze mmụọ ka egbuo akwụkwọ eze mmụọ jụọ onye mmanya ọ ya aṅụ otu a ka ọ dị asọ ihe eme gịnị dị ọkwa na-enye ndị mmadụ anya n'iru tupu ekunye akwara anụ unu wetazigoro ihe nso unu weta eze mmụọ eji o zuru ezu chiogo eruo mgbe dịka eji ama ibi ihe wee ruo na mgbe mmụọ ji apụ wee ruo na mgbe mmadụ ji ana wee ruo na mgbe mmụọ ji apụ wee ruo na mgbe mmadụ ji ana wee eme ma mmadụ eri ihe ome njọ njọ dịrị ihe ihe buru n'isi okpọrọ n'azụ ihe buru n'isi adịghị mma ọhụrụ bụrụ n'ala ọjụ oyi ihe buru n'isi adịghị mma o buru n'azụ adịghị mma o ruo na anụ tiwa ihe o buru n'isi adịghị mma o o n'azụ adịghị mma o bụ etu na anụ tiwa nyekwanụ nke unu ha oburu n'isi adịghị mma ha oburu n'azụ adịghị mma ha metụ na n'otiwa nne na-eweru nne na-eweru nne na-eweru anyị ga-ejide nye nwaanyị kee nye agbụ ezi mmụnye ka iji nwe ya ekwu achọ ka ịkpachile ihe akpachie nya nya gbana nnekere nya gbana kanịkanị nya akpachi tọwe kpachie kwuo ya bụ igu mm, unu ọnụ n'ihe kwuru ọkwa unu n'ihe ihe ozi ziri e anwụrụ ọkụ o ruo n'enugwu aka ọ sọ na ha nụrụ ihe unu kwuru anyị ga-eke nwaanyị kee enye kpụrụ kpụrụ kpụrụ ma mmegharịkwa ahụ onye omekọtara sị nya afụrụ ya n'ezi onye a che jee nene onye ọfụrụ na ọ bụ nya nwaanyị e o pụọ otu anyị kwuru otu a ka ọ dị agbapụrụ agbara m onwe m gbara isi onwe m n'ekwe ha ana m enye gị iri kama ana m egosi gị egosi maka ihe nna na-arụ ka ị na-arụ ọ ihe ị gwara m ka m na-arụ otu a ka ọ dị ị naghị ekwu okwu mana ihe na-ekwu karịrị onye nwere ntị ọnụ ihe ikwuru ebe ahụ Hey, ihe Chika amachi anyị mma mmanụ nke a bụ akụkọ ụwa nke si na inn yesi news of Nigeria gere isiokwu anyị ji wee bịa onye isi ala obodo anyị enyela iwu gbasara ihe a na-anụ n'ụlọ akwụkwọ dị iche iche n'obodo anyị gbasara nwaanyị mmụọ a na-akpọ madam koikoi nke a na-ahụ n'ọtụtụ ụlọ akwụkwọ dị iche iche nke tinyeziri ndị nkụzi na ọtụtụ ụmụ akwụkwọ na ndị nkụzi agbajiela aka n'ụkwụ ebe ha na-agba ọsọ ndụ ha Onye isi ala wee nye ndị ministri nke edukeshọn ikike n'iwu ịma emi n'ala ịchọpụta ebe mmiri si wee baa n'opi ụgbọkụrụ ndị nwe mmadụ tupu ya aga n'iru ka anyị gbaa aka ahịa site n'ịnụrụ onu onye a na-akpọ divine p onye ji onye karama wee mara yesi a aṅa abịa akwụkwọ chụsasịkwurụ m ụfọdụ ndị nkụzi mgba ka akụziere na onwe ka akụziere na anyị ebe ọ onwe ọnụnụ ụmụ bịarụnụ ka aka na-asị na is fire on the mountain run run run ọkụ na-agba n'enugwu gbabanụ gbabanụ ọsọ eh, onye isi ị enwe ihe chineke na-apụghị imewu echere m na ihe anyị ga na-emekwa hapụ nwaanyị ahụ eh? ihe a mara na chineke pụrụ ime ihe niile ụlọ akwụkwọ na-eme n'anya ụlọ akwụkwọ anya ọ na-awa ịzụcha ndị mmadụ ndị ọzọ abịa bịa kporo um, jeje n'ụlọ akwụkwọ ha jeje ebe ahụ jeje nọrọ ka anyị tụkwasị obi na chineke ọ ga-adị mma kwa chineke ga-emere na anyị ebere chineke ga-emere anyị ebere onye anụ a bụ pasta pasta emeka akpọtara m ya maka ihe anụ a na-akpọtọ m ka ọ bịa mee ekpere ka ihe anụ a wee kwụsịlata ade nwere m olileanya na emechapụna ahịa ekpere a na ihe anụ a na-emeri ga-akwụsịlata esi n'ahịa ahụ pasta Emeka ọ na-ekwukwori okwu ka ọ dara ogbi dịka o si wee kwu otu na chọọchị m na memba m ọ dị ka iji ụjọ weta okorobịa ofu onye memba m na chọọchị nke ka ọ bụ so ọ bịakwa kọwara m ihe na-eme na skuul nsi na m ga-esoro wee bịa ka anyị bịa gwa Chineke okwu ihe ndị a kwụsị abịa <laughs> o Chineke pụrụ ime ihe niile ọ dị mfe ikperie ọnụ ị na-achịkwa nta na ekpere niile nke anyị na-ekpe ma ndị nkụzi ma ụmụakwụkwọ na-ekpe kwa ụbọchị ebe a na chineke aha anụ ọ bụrụ ha na-enye ụlọ bụzụ ntị ka o ntị ike ụlọ bụzụ ntị ite ikere kọtịn bọọdụ ka o were ntị ka ọ na-ekpe gbam ma nchekwa ka gwa gị o nnukwu nna m mgbe ọ na nna na-agụ agbara mgba nna na-agụ emere gịnị agbara mgba atọl atọl ka m gwakwa gị ọ na nna ikpe ekpere gị ị na-ekpekwo chaalụ m n'ụzọ nya chaalụ m gosi m ụzọ m esi maka na mmekọta anụ kpọị kpọị kpọị kpọị kpọị ịnọchi nwụzọ nwoke melada nya mma gị enu ọkwụchakwa ka ọha m n'ọnụ ekpere anyị bịara ikpewu ekpere okwukwe ikwere ha na kwere na ihe skuul a ihe nsogbu niile a na ikpe ekpere na ihe ndị a ga-akwụsị ihe ndị a akwụsị ka na-ekpuchi ọnụ n'ekweghị kana man kana mkefe kana n'anụ ahụ imekwu na ejenigo na nke ọtụ ọgbajie spiritual man ọkụ ọgbajie olu ka ọtụ ọgbajie rie mkpọmkpọ ụlọ ọnụ na ka rie oh, oh. ọwụrụ gwa nekwe n'ife fiva na esere pasịrị pọl n'iyi yiri akwa eji anakpụ ụra ike adịghị ọ dị ka ngwa n'onwe obugwu ụzọ ntị ka m gwa gị onye niile ji nsokwu ọgụ nya ahaji isi ya taa imezikwa ike ma kwụpụsiwa isi ihe menụ na anyị ga-ewere otu obi were otu onu wee gwa chineke okwu ka ihe ndị a wee mee gịnị wee dajụọ ka anyị kwụrụ ọtọ eh. ọkụkọ mana akwụnyawa ọtọ aya ọ dajiri ka m mara ụzọ mmesi wee gba agba ọ ọ̀bàrà ike ni lọ́bàrà yá. Ike ni lọ́bàrà. Nne nụrụkwala ife na-eme nụ gịnị? na obodo obodo obodo niile a na-afọ tigbuo ozugbo niile anọ na o beela ekele dịrị Chukwu ya mara ekeke ya mapụta ebe ọzọ obodo ejugo n'oyi ụmụ akwụkwọ na-abụzi ọfụma ekele dịrị Chukwu Chukwu dịkwa egwu nwekwa ihe Chineke na-apụghị ime chukwu dịkwa egwu ekpere amaka ekele dị chukwu is dried. This is Yobanya. Did we miss our way? Mm. What's happening? What is going on here? I said water. He colored toad. Mede is a Aposi Tete. What is pushing you to? Speak! Ite Abase is here. Now, we went to Yaba to fetch water. We go to Yaba. Yaba was dry. Yes, nine. a multiple colored toad appeared and was asking us for water Now. That's too nine. Abasitete! Abasitete! Hmm. Abasitete! No. The cloud is thick and the rain has refused to fall. ihe emewo n'obodo ndị mmụọ ndị mmadụ eburu isi n'aka alụsị na-enye ụmụ mfa nri so na awụnye ruo ka ose elu udelata otuo ndị ga oge Igwe cock that was supposed to be used for your dinner today, Ibe, has gone eat and two horns like a goat. And...